AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị Ịpụrụ ibido ọzọ Ịpụrụ ibido ọzọ bụ isiokwu anyị n'ụbọchị taa Richard Nixon na-ekwu okwu ya sị na nke gị agwụsịghị mgbe ị zutere mkpọchi iru kama nke gị gwụsịrị mgbe ịsị agaghị m emekwa ihe a ọzọ agaghị m emekwa ya ọzọ ọ bụ gịnị kpatara isiokwu nke ụbọchị taa n'ọtụtụ afọ ndị gara aga ọ dị mgbe ndị obodo France gara ngagharị nke iwe gbasara ịgbanwe ọchịchị n'ala ha ma mgbe ihe ndị a gasịrị Thomas Carlyle bụ onye wepụtara ohere ide akụkọ n'usoro otu ihe ndị a si wee mee mgbe o dechara akụkọ a wepụta ya otu ọ dabara ya n'obi nke were ya ọkpụrụkpụ afọ abụọ iji mee nyocha ndị kwesịrị ekwesị tutu ya enwe ike dechaa akwụkwọ a ya were akwụkwọ a nke o dere nye onye agbata obi ya a na-akpọ John Stuart mil si ya biko enyi m gụgharịara m akwụkwọ a mata ma usoro ejide ihe a ọ dabakwara Jọn nara akwụkwọ a ma mgbe ụbọchị ole na ole gasịrị mgbe tomas na-ele anya ka eweghachi akwụkwọ mara ebe o kwesịrị ịhazi ihe ụfọdụ dị ka nchọpụta nke onye gụgharịrị akwụkwọ si wee dị emee ka ọ mata sị na nwa na-agara mil ozi ewerela akwụkwọ ahụ nke o dere were menye ọkụ n'usuekwu gị onye mụ na ya na-atụgharị uche ị hụọla ọnọdụ dị otu a mbụ otu eji ihe kpọrọ ihe nke mmadụ aghọm nke a na-amaghị otu o si bịa si bịala ikike nke mmadụ na echiche nke mmadụ na ọlụwa nke were mmadụ afọ abụọ iji wepụta ya n'ọnọdụ nke ahụrụ ya mgbe ahụ nke mere ka kalil wee iwe dị ukwuu baa mba niile o kwesịrị ịba zọọ njem iwe ya ọtụtụ ụbọchị nke ka nke bụ na o kpebiri sị na ya enwe ike ịlaghachi n'ide akwụkwọ ahụ ọzọ ma ị na-ata ya ụta otu ọlụaka mmadụ mbọ niile nke mmadụ gbara afọ abụọ n'otu ntabi anya ghọrọ ntụ ihe kpebie sị na ọ gaghị edekwa akwụkwọ ahụ ọzọ ọ bụ gịnị mere ma otu ụbọchị ka nwoke a a na-akpọ kalil nọ n'ụlọ ya na-ezu ike ihe elepụ anya site n'ebe a ikuku na-esi abata n'ụlọ anyị ka o lepụrụ anya ya hụ otu nwoke onye na-arụ ụlọ ka nwoke a ji ngwa ọrụ ya na-arụzi ọbụna mbụ ụlọ nke nkume dara ada mgbe kalil ji na-ele nwoke anya ya hụ na ihe nwoke a na-eme bụ ọrụ nke chọrọ ntachi obi na ọ bụghị ọrụ ekwesịrị ịrụ ngwa ngwa na ọ bụ ọrụ ị ga-arụ were nka were ntachi obi wee soo ya mgbe o ji lekọta ihe a hụ na mbụ ụlọ ahụ dara ada na ha ebilite ọzọ mgbe abalị ole na ole gasịrị ya hụ na ihe aghọọla mbụ ụlọ ọhụụ ya sị m mm-hmm. nke na ntachi obi nwere ike ịlụpụta ezi ihe kebụ na ọ dị mkpa na mmadụ kwesịrị ihe ọ bụla nke ọ na-eme nke lara n'iyi ibido ọzọ lee anya mgbe gara aga ọ dị onye na-ekwu okwu ya sị ahụ na ọdịda na nke mbụ ka a ga-asị na ebe ahụ ka ụwa gwụsịrị ihe kachasị njọ nke pụrụ ịdaba n'ọnọdụ mmadụ abụghị ọnwụ kama ọ bụ mgbe onye ahụ dị ndụ bụrụ onye na-enwekwaghị olileanya nke dị ndụ ọzọ gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi na ọ dị mgbe ihe ga-eme mmadụ onye ahụ lechaa ya anya cheche echiche ọ dị ebe ọ nwetara ndabere ihe niile bụ echiche ọma nke onye ahụ na-eche kemgbe ọ pụrụ ndụ abụrụ ihe wụrụ n'ala onye dị otu a n'ezie bụ onye na-enwekwaghị olileanya ya eche na ọ bụ nga ahụ ka ụwa biri amaghị m ihe gị onwe gị gabigaworo na ndụ ma ihe m na-achọ ime ka anyị mata bụ na ọ naghị adị mfe mmadụ izute mkpọchi iru ụfọdụ n'ihi na ọ dị mgbe ihe ndị a na-adaba ọ naghị ekwu obubu ma otu ọ bụla o si dị ka anyị mata na ọ dị ebe anyị kwesịrị ịgbaga ọ dị onye anyị kwesịrị ịgbakụrụ rịọ amara rịọ ikike nke na-ewugharị olileanya anyị so ihe ndị na-eche anyị iru n'ụzọ dị otu a n'ezie jehova agaghị ekwe ka anyị bụrụ ndị ga-ebi ndụ na-enweghị olileanya ka anyị bụrụ ndị ga-etinye onwe anyị na mmerụ ahụ n'ihi na anyị zutere mkpọcha iru kama anyị pụrụ isi n'ọnọdụ dị ka nke a bụrụ ndị ewuliri elu echiche bụrụ ndị ewuliri elu na mmụta bụkwara ndị enwere ike inye ndị ọzọ ndụmọdụ mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ana m asị ka Chineke gọzie gị ndị ọma m na-ege ntị ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ike ịhụ na ya chineke nọnyere ya ka mara chineke bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ịnụwo okwu ndụmọdụ nke o nyere anyị taa ma na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 070 63 637224 070 63637224 onye ọma na-ege ntị chekụtakwa na ị nwere ike idetara anyị akwụkwọ na awr.org tinye asụsụ Igbo awr.org tinye asụsụ Igbo ka anyị gee abụ dị mma ma nabatakwa onye mgbasa ozi ka eme ọ ga-abịa ịkpọrọ anyị ụbọchị ọrụ ga-adị oke ya ndị ndị niile ndị meghara ya Chineke ga-abịa ọzọ ndị ha na n'ụwa chineke onye kere ha nke chineke lezienụ anya ka ihe dị n'ụwa ghara chineke n'ihi n'ụgbalị Soro ikpọrọ ndị n'ala soro Chineke na-ekele ha Chineke ga-abịa ọzọ ịkpọrọ ihe n'igwe ịhụnata ịgazara ebe dara eluigwe bụ nke na-emetụgide n'ụlọ ya soro Chineke na-enye ihe mmadụ wetara inwe okwukwe n'ime kraịst bụ ihe dị mkpa unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Ovoma masa na abụ ọma nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke nọnyere unu n'aha jizọs amen ezi onye ọma na-ege ntị ka anyị nọ ọnụ n'ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Ụmụ Chineke ndị na-ege m ntị ana m ekele Chineke n'isi unu niile n'otu n'otu n'ihi na o ka ndụ fọdụrụ anyị ka anyị nnukwu okwu ya ọzọ n'ụbọchị taa aha m bụ Pastọ Daniel Michael dị ka ị na-anụ okwu onye nwe n'ụbọchị taa arịọ m ka Chineke gọzie gị ebe ọ dị ukwuu n'aha onye nwe Jizọs Kraịst amen anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'ụbọchị taa n'akwụkwọ Luk isi iri na asatọ anyị ga-amalite na amaokwu nke mbụ Luk isi iri na asatọ amaokwu nke mbụ tutu anyị agawa n'ihu aga m achọ ka anyị kpee ekpere onye nwe anyị na Chineke anyị anyị ekeleela gị anyị atụọlara gị mma mma n'ihi ohere ọma nke ị nyere anyị n'ụbọchị taa ka anyị nụ okwu gị ọzọ ike o zidata mmụọ nsọ gị n'ike na ebube ya ka ọ bịa biri n'ime anyị nye anyị nghọta kọwasịara anyị okwu a na ụdị nke ọ ga-abara anyị uru wetakwara anyị ngọzi gị n'aha jizọs kraịst bụ onye anyị amen akwụkwọ luk isi iri na asatọ amaokwu nke mbụ ọ sị o wee tụrụ ha ilu izi ha na ha aghaghị ikpe ekpere mgbe niile na ịghara ikwe ka ike gwụ ha sị otu onye ikpe nọ n'otu obodo onye na-adịghị atụ egwu chineke nke na-adịghị asọpụrụkwa mmadụ otu nwaanyị nke di ya nwụrụ nọkwa n'obodo ahụ nwaanyị ahụ wee bịakwute ya na-asị kpepụta m n'aka onye iro m mana mbụ ọ chọghị ime ya ma emesịa ọ sịrị n'onwe ya ọ bụ ezie na adịghị m atụ egwu chineke adịghị m asọpụrụ mmadụ ma n'ihi na nwaanyị a di ya nwụrụ na-esogbu m m ga-ekpepụta ya ka ọ ghara ime ka ike gwụsịa m site n'ọbịbịa ọ na-abịa mgbe niile onye nwe anyị wee sị nụrụnụ ihe onye ikpe nke na-eme ajọ omume kwuru ma Chineke ọ gaghị ekpepụta ndị nke ya ọ rọpụtara ndị na-akpọkwu ya n'ehihie n'abalị. O nwekwara ogologo ntachi obi n'ebe ha nọ. Asị m unu na ọ ga-ekpepụta ha ọsọ ọsọ. otu ọ dị, mgbe nwa nke mmadụ ga-abịa, ọ ga-ahụkwa okwukwe n'elu ụwa. Amen. Isiokwu anyị taa abụọ ị nwekwara okwukwe. Ị nwekwara okwukwe. ebe a mere ka anyị mara sị na akụkọ anyị gụtara n'akwụkwọ Luk isi iri na asatọ heta n'ahịrị nke mbụ n'ọwa ilu Jizọs tụrụ iji mee ka anyị mara sị na anyị kwesịrị ị na-ekpe ekpere na-esefụghị aka n'ihi ọ bụrụ na anyị akọta dịka ụmụ Chineke anyị bụ uru ikpe ekpere n'oge niile n'ọnọdụ niile n'ebe niile na mgbe niile dị bara anyị ga-amasị na anyị ekwesịghị isefu aka otu onye kwuru okwu n'olu bekee ya sị pray until something happens ihe ọ pụtara n'olu Igbo abụrụ kpee ekpere ruo mgbe ị ga-anata ọsịsa n'ihi na ekpere bụ ndị kwerere na Kraịst ịrịọ arịrịọ n'aka nna anyị n'eluigwe gbasara mkpa anyị ọ bụ ya mere ị gaa n'akwụkwọ matu isi asaa heta na amaokwu nke asaa ọ sị rịọ na ga-arịọta ihe ọ pụtara bụ na onye a gara na-arịọ arịrịọ ga-adị mbụ nwa okwukwe sị na ya ga-arịọta n'ihi na ịgala ahịrị nke asatọ na Matiu chapta 7 ọ sị n'ihi na onye ọbụla gị na-arịọ nọ na-arịọta otu ihe dị mkpa dịka anyị hụrụ n'ilu a Jizọs tọrọ bụ na nwaanyị a na-enweghị di ndị Igbo na-akpọ nwaanyị isi mkpe ihe ọ chọtara ọ kọtara n'ime onwe ya bụ n'agbanyeghị na onye ọkaikpe a na-adịghị atụ egwu Chineke na-adịkwanaghị asọpụrụ mmadụ ọ kọtara na ọ bụ nwoke a ga-ekpefụta ya pụọ n'aka ndị iro ya dị onye si n'ebe nwa Chineke ị kọtala ị kwetara n'ọbụ chineke pụrụ ikpepụta gị n'ọbụ chineke pụrụ ịnapụta gị n'ime ọnọdụ a na ebuga anya mere akwa ọtụtụ akwụsịla ikpe ekpere ha kpee na mọnde ha ekpee na tuzdee ha agaghị ekpekwa ọzọ rukwe ụbọchị ọzọ ọ ga-emetụkwa ha na mmụọ ha kpee ekpere ọwụ otu a ka o kwesịrị dị akwụkwọ nsọ gbara ama akwụkwọ Luk isi iri na asatọ o mere ka anyị mara sị la onye ikpe sị na ya ga-ekpefuta nwaanyị a n'ihi lọọ na-abịa mgbe niile mgbe niile mgbe niile mgbe niile na-asị ya ma o kpefuta ya n'aka ndị iro ya otu a ka mụ onwe gị mụ na gị bụ ụmụ chineke kwesịrị ị na-aga n'iru oche eze amara nna anyị n'ụtụtụ n'ehihie n'abalị na-esefu aka ruo mgbe anyị ga-anata ọsịsa n'ihi na jizọs mere ka anyị mara sị na nna anyị nke bi n'eluigwe ga-ekpepụta anyị ọsọ ọsọ ọ ga-ekpepụta anya. ị nọ n'ọrịa ị nọ na nwa ị nọ na-alụtabeghị di ị nọ na-alụtabeghị nwaanyị ị gachala ụlọ akwụkwọ mahadum ị nwetabeghị ọrụ ị na-achọ kọntraktị ị na-achọ ihe ọma nke a ma ọ nke ọzọ gakwuru jizọs n'ekpere kpọkwue jizọs n'ekpere ekwedela ka ị e daba n'ọnwụnwa nke isefu aka na ikpe ekpere n'ihi dịka anyị na-aga dịka anyị na-akọsara mkpa anyị otu a ka anyị na-anata amara ichere oge ya otu a ka anyị na-anata amara nke na-ewuli okwukwe anyị elu ikwetasị na chineke ga-azarịrị ekpere anyị n'ihi na nwa anyị akọtara na ọkaikpe a pụrụ ikpefụta ya ọ bụ ya mere ọ gaa n'ụtụtụ ya aga n'ikoto ya aga n'abalị ekọtala n'ụlọ ọwụ Chineke pụrụ ikpefụta gị n'ọnọdụ a gakwuru ya n'ekpere Gbe mkpụrụ nna m ọ na-aza ọ na-aza m ọ na-aza m nna m ọ na-aza ma mere m ihe m rịọrọ ya mgbe m kpọrọ nna m ọ na-aza m ọ na-aza m ọ na-aza m mgbe m kpọrọ nna m ọ na-aza m ma mere m ihe m rịọrọ ya Chineke anyị bụ Chinaza ekpere ọ dịtụbeghị onye gbakwutere ya n'oge mkpa ọ na-agbawa aka ngozi ya abụ ọma iri atọ na anọ amaokwu nke asatọ si detu Jehova ire hụ sị na Jehova dị mma n'ụbọchị taa ị nwere okwukwe ị nwere okwukwe ị nwere okwukwe si na ihe anyị na-arịọ n'aka chineke na ọ ga-emezuru gị ya ị nwere okwukwe sị na ọnọdụ a na-ịmagote isi eme ya na chineke pụrụ ịgbanwere gị ya ị nwere okwukwe sị na ọrịa nke dị ka ọ gaghị enwe ọgwụgwọ na chineke pụrụ ịgwọ gị ya ị nwere okwukwe si na chineke pụrụ inye gị nwa ị nwere okwukwe na chineke pụrụ inye gị ọrụ ị matala na ọ bụ naanị chineke bụ onye pụrụ ịgbanwere gị ọnọdụ a ọ bụrụ na ị nwere okwukwe ana m ekwubi okwu n'isi gị n'ụbọchị taa n'aha nke onye nwaanyị anyị jizọs si na ọ dịrịla gị la mma la chineke ga napụta gị n'ọnọdụ a dị ka ọkaikpe ahụ kpepụtara nwaanyị na-enweghị di otu a ka chineke ga-ekpepụta gị pụọ n'ọnọdụ a n'aha jizọs amen chineke anyị meela n'ihi na ịbụ na-aza ekpere dịka anyị na-agbakwute gị n'ụtụtụ n'ehihie n'abalị dịka anyị na-arịọ gị ka ikpepụta anyị pụọ n'ọnọdụ nke na-akpa mkpụrụ obi anyị agbawala anyị aka ngosi gị nara ekele nara otito n'ihi na ama m si na ịzala ekpere a kwee ka okwukwe anyị n'ime gị zọpụta anyị n'ụbọchị taa n'ụbọchị niile nke anyị na-adị ndụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị Amen. Amen. Amen. onye mgbasa ozi Daniel Michael imeela n'ozi ọma nke iwetara anyị nke na-agwa mụ na onye ọma na-ege ntị ka anyị gbalịa nwee okwukwe n'ime Kraịst ka anyị gbalịa tụkwasị Chineke obi anyị niile ọ gaghị arapụ anyị arịrị ekpere anyị n'ụbọchị taa n'isi ezinụlọ gị bụ ka Chineke nọnyere unu ka ịhụnanya na ngọzi ya bara n'ụba n'aha Jizọs amen gee ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke nọnyere anyị bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 maara na ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo